ihe a bụ na abịa building material international market mmiri bara mkpamkpa ba tata ihe a building material international market ogidi mkpere ogidi na ya mmiri zoo tata na moto ndị mmadụ moto ndị mmadụ na chọpụ ndị mmadụ mmiri ericha na chọpụ ndị mmadụ ma moto n'ahịa n'ahịa o moto ndị mmadụ building material international market ogidi n'ebe mmiri mere aba na-eweto ndị mmadụ na shọpụ ndị mmadụ ịbatazie n'ime Alexander Plaza na shọpụ ndị mmadụ ndị mmadụ na-agbazi ọsọ ndị mmadụ na-agbazi ọsọ ndị mmadụ na-agbazi ọsọ ihe mmiri mere ihe achọpụ ndị mmadụ amasị nọ mmiri ka a na-ayazi mana ọgbalu mana oyi ma lokal gọọmenti ebe niile shọpụ ndị mmadụ mmiri eme n'alụ mee ya ya shọpụ ndị mmadụ na ya mee ya mmiri mmiri ka a na-ayazi aghọzio mmiri ka ajọzizi imebi ụwa 2022 ihe Buhari bụ ka nkụ Buhari mee ka ilituo ka ibe